AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwọ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ woo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa anyị abịala ọzọ taa ezi onye Igbo ibe m onye mụ na ya na-ezukọ na ntụgharị uche nke ukwuu nke ezinụlọ ka onye nwe m nọnyere gị n'ezie n'ụbọchị taa isiokwu anyị bụ nke si nhazi nke akwụkwọ nsọ nhazi nke akwụkwọ nsọ gịnị ka nke a pụtara ọ na-eme ka anyị ghọtasị na ihe ndị a niile anyị na-atụgharị uche n'ime ha na ihe ndị a abụghị ntọala nke mmadụ kama ọ bụ ntọala nke Chineke tọwụrụ site n'akwụkwọ nsọ n'ime ka nke a doo anya ka anyị lebatụ anya n'akwụkwọ ndị Efesọs isi ise malite n'amaokwu nke iri abụọ na abụọ ruo n'amaokwu nke iri abụọ na ise akwụkwọ ndị Efesọs isi ise malite n'amaokwu nke iri abụọ na abụọ rue n'amaokwu nke iri abụọ na ise ọ sị ndị bụ nwunye na-edonu onwe unu n'okpuru dị nke aka unu dị ka n'okpuru onye nwe anyị n'ihi na di bụ isi nke nwunye dị ka kraịst anyị bụkwa isi nzukọ ya ebe ya onwe ya bụ onye nzọpụta nke arụ ma dị ka a na-edo nzukọ ahụ n'okpuru kraịst anyị otu a ka ndị bụ nwunye dokwa onwe ha n'okpuru dị ha n'ihe niile ọbụla ndị bụ di hụnụ nwunye unu n'anya dịka kraịst anyị hụkwara nzukọ ya n'anya rarakwa onwe ya nye n'ihi ya nke a bụ otu akwụkwọ nsọ si na-eme ka anyị ghọta na ọ bụ ihe dị mkpa na ọ bụ ihe kwesịrị ekwesị na ọ bụ irubere Chineke isi mgbe anyị na-edo onwe anyị n'okpuru dị anyị okwu Chineke anaghị agbanwe n'ezie ọ dịghị mgbe okwu Chineke ga-agbanwe n'agbanyeghị ekwesịghị ntụkwasị obi nke ndị kpọrọ onwe ha ndị Chineke nye okwu niile nke Jehova kwuru n'akwụkwọ nsọ ọtụtụ ndị inyom bụ ndị kwere ekwe na-abụ ha kọwawa akwụkwọ nsọ ha kọwaa akwụkwọ nsọ ka o nwee ike makọọ na ihe ahụ nke onye iro jiworo mejupụta obi ha ka ha wee nwee ike mee ihe ahụ nke ha bụ n'obi ime ma nke a bụ ihe ọjọọ n'anya Chineke ndụ dị otu a na-atọ Chineke ụtọ Chineke emewokwanụ ka anyị mata sị na akwụkwọ nsọ nke bụ ihe nke na-edu okporo ụzọ anyị na ọ dịghị onye kwesịrị itinye ihe nke aka ya ọ dịkwaghị onye kwesịrị iwepụ n'agbanyeghị ogo nke ịrụworo na mmadụ gị nwaanyị onye kwere ekwe n'agbanyeghị ụdị ọkwa nke iji n'agbanyeghị ọnọdụ gị nke dị elu n'ebe ọ bụla ị nwetara onwe gị n'ụlọ nzukọ nke Chineke n'agbanyeghị otu esi mara gị ọ bụrụ n'ezie na ị na-akwanyere dị gị ugwu ọ bụrụ na ido onwe gị n'okpuru di gị ka emee ka o doo gị anya n'ụbọchị taa si n'ezie ọ dịghị nchekwa nke ị nwere n'ogo nke nchekwa nke Chineke atụmatụ niile a na-atụ ebe ahụ gbasara gị ọ dịghị ihe mgbochi nke ị nwekwara n'ihi naanị na ị naghị edo onwe gị n'okpuru dị gị amaghị m otu a ga-esi wee mee ka nke a doo anyị anya ka nke baa n'ime obi anyị ala ala obi anyị ka anyị mata ụdị nramahụ chineke na-enwe n'ezinụlọ ọ bụla nke nwaanyị na-ana asọpụrụ di ya nke nwaanyị na-edo onwe ya n'ogo nke dị elu karịa di ya ezinụlọ ahụ nke nwaanyị na atụ ụka were nwoke mere ihe eji ehi isi aka na-akpọghị nwoke ihe ọ bụla chineke na-agbaru iru n'ọnọdụ ndị dị otu a ọ na-eweta mbibi n'agbanyeghị otu i chere na amamihe gị ruru ọ pụrụ ịla gị n'iyi ọ pụrụ ịla mụ onwe m n'iyi ma ọ bụrụ na m na-ebi ndụ n'ụzọ dị otu a biko ka anyị chebara onwe anyị uche n'ụbọchị taa nwee mkpebi cheta na mgbe m na-akwanyere di m ugwu na m emezu ihe nke Chineke si ka m mee ana m eso ụkpụrụ nke Chineke mgbe ị na-eche echiche n'ụzọ dị otu a eziokwu arịrịọ mbụ ka ezinụlọ gị bụrụ nke ga-achọta udo n'aka onye nwe anyị n'obiọma ka m ji na-ekele anyị onye ọma na-ege ntị na-asị ndewonụ anyị egewo ndụmọdụ nke onye okenye eze nlewemchi wetara anyị n'ụbọchị taa ma na-arịọ gị nwaanyị nwaanyị ibe m ka anyị gbalịa na-enwe nsọpụrụ ka anyị gbalịa na-enwe nkwanye ùgwù nye ndị di anyị ha bụ isi anyị ka anyị mara na ngọzi ya ga-abụrụ nke anyị site n'ike nke Chineke onu emela ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 nwa chineke ọma na-ege ntị mara na ị nwere ike ige oziọma nkịta na www.awr.org gị tinye asụsụ igbo www. awr.org chekwụta itinye asụsụ Igbo ka m wetara anyị ozi ọma nke na-erute anyị ntị n'ụbọchị taa bụ na Adventist World Radio Nigeria na-eweta ihe a na-akpọ Listeners Convention ọgbakọ nke ga-eme gị onye na-ege ntị na mụ onwe onye na-ekwu ya ga-ahụkọrịta onwe anyị n'ịhụnanya nke Chineke anyị ga-enwe ọgbakọ a na abalị iri abụọ na asatọ n'ọnwa ise ruo na abalị atọ n'ọnwa isii ihe m na-ekwu bụ na May 28 to 3 June 2023 anyị ga-enwe ọgbakọ a na Tony Cheta Secondary School, gari Kano steeti nke a bụ nke ndị North West Nigerian Conference na-eme ha na-asị ka anyị niile onye na-asụ asụsụ Igbo Rosemary Gowanyi Lawrence na Ishaya Zakaraya onye na-asụ asụsụ Hausa ọ bụ nwanne anyị nwaanyị ọmụlaya Olushola Jegede onye na-asụ asụsụ Yoruba anyị niile ga-anọkọrịta n'ihe omume a nke ndị Seventh Day Adventist Church North West Nigerian Conference nwere imere anyị ka anyị chekwuta May 28 to June 3, 2023 bụ mgbe anyị ga-enwe ọgbakọ a na Tony Cheta Secondary School, Sabongari, Kano State ka anyị makwara na ndị Seventh Day Adventist Church North East Nigerian Conference ga-enwekwa otu ọgbakọ a Listeners Convention na ọnwa isii abalị iri na otu ruo na abalị iri na asaa ihe m na-ekwu okwu ya bụ June 11th to June 17th 2023 anyị ga-enwe ọgbakọ a nke ugbo abụọ ya na Adventist Secondary School. noman na Adamawa steeti ọ anyị ga-enwe ọgbakọ nke abụọ ị ga-enwekwa ohere hụ mmadụ niile obi ga adịghị ụtọ ọ bụrụ na Adamawa steeti dị gị ndị gị chere mgbe anyị ga-enwe ọgbakọ nke abụọ ya bụrụ na Kano steeti dị gị ndị ị ga-abịa n'ọgbakọ nke mbụ okwu Chineke a bụ ihe anyị ga na-anụ n'ụbọchị niile oge abalị niile unu emeela onye ọma na-ege ntị ka anyị were obiọma na nwayọọ mgbe anyị ga-ewetara anyị abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi nwa Chineke tere mmanụ onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche niile ka ha ga-eri si mkpanye mmezi

omume enyi anyị ndị Seventh Day Adventist Central District Choir Aba unu emeela na abọmankunu wetara n'ụbọchị taa arụ ekpere anyị bụ ka ịhụnanya Chineke na udo ya baru n'ụba n'aha Jizọs amen n'ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi gị wetara anyị ozi ọma nke pụrụ iche mazi gee ma nata ngọzi dị n'ime ya ana m anabata gị nwanne m nwoke na nwanne m nwaanyị onye na-ege ntị asị m ka amara nke onye nwaanyị jizọs kraịst bara gị ụba ruo ebi ebi ịbụ onye a agọzi nwanne m nwoke n'ihi na ọtụtụ ndị chọrọ inwe ohere nke a ha enwetaghị ya ma gị onwe gị onye nwetara ya ị kwesịrị ịmalite ugbu a kelewe Jehova n'ihi na ọ bụghị na ịdị mma ma ọ bụ n'ezi omume kama ọ bụ site na amara ya anyị nwere isi ozi nke dị mma n'ụbọchị taa bụ nke anyị kpọkwasara naanị otu ọlụ nke ezi omume naanị otu ọlụ nke ezi omume ka anyị mechie anya ebe ọbụla anyị nọ onye ezi omume Jehova imekwala n'ihi na oge eruekwala mgbe ị ga-ekpughere ndị gị izu nzuzo ọzọ ụmụ gị bụ ndị na-akpọkọlatara redio ha nso ige ozi nke ụbọchị kịta ana m ekwu ka ngọzi nke gị bara ha ụba ana m arịọ ka izute ha n'ọnọdụ ha ana m arịọ ka ozi nke ụbọchị nke taa mbụrụ nke ga-atụte akọla uche nke ele ahụ na nke ime mmụọ ha ọbụna si otu a kwadebe anyị niile jikere anyị izute ọbịbịa nke onye nwaanyị dị ngwa ngwa ka ọ dị otu a n'aha Jizọs Kraịst bụ onye nwaanyị amen dịka m kwuru n'isi mbụ asịrị m na m nwere n'ụbọchị taa bụ naanị otu ọlụ nke ezi omume e m ihe ọkụkọ m site n'akwụkwọ Joshua isi nke isii na amaokwu nke iri na asaa akwụkwọ Joshua isi nke isii amaokwu nke iri na asaa ebe ahụ na-asị otu a ihe niile nke dị na Jeriko ka a ga-ebibi rue ala ewepụ Rehab nwanyị na-akwa iko ya na ezinụlọ ya ihe niile nke dị na Jeriko ka a ga-ebibi rue ala ewepụ Rehab bụ nwanyị nke na-akwa iko na ezinụlọ ya ndị enyi m Jeriko bụ otu n'ime obodo nke kachasị mee ochie n'ime obodo niile nke ekwuru ihe banyere ya n'akwụkwọ nsọ ọ bụ obodo nke dị ike obodo nke nwere mgbidi nke ewusiri ike bụrụ obodo nke nwere ọnụ ụzọ ámá nke a na-emechi n'abalị ọ bụrụ anyị akọ na akwụkwọ Joshua isi abụọ amaokwu nke ise anyị ga-ahụ na Jeriko bụ obodo nke nwere ndị nche nke ọ na-abụ mmadụ ọbụla nke banyere n'ime ya a na-amata na mmadụ batara n'ime obodo ahụ ya bụ na nchekwa nke Jeriko bụ obodo nke tara ọchịchị Jeriko bụ obodo nke bara ọgaranya obodo nke nke e nwere ọtụtụ ihe nke na-egosi na ndị ọgaranya bi n'ime obodo ahụ ọ bụrụ gị ịgụ akwụkwọ Joshua isi nke asaa amaokwu nke mbụ ị ga-ahụsị na mgbe e bibiri obodo abu na-achọtara ihe ha dịka ngwa nke ọlaọcha buru ibu chọta igwe ndị nke anọchara anọcha chọta ọtụtụ ihe nke ọlaedo n'ime ya ọbụna uwe ndị nke dị oke ọnụ ndị na-egosi anyị na Jeriko bụ obodo nke bara ọgaranya n'ezie obodo a bụ Jeriko bụ obodo nke ndị Israel na-aghaghị ibibi tupu ha alaruo n'ala Kenan nke bụ ala nkwa ha n'ezie dịka usoro nke ibu agha n'oge ochie jere dị obodo a mbụ Israel ebe ọbụla na ha abịarutela nso n'obodo jeriko joshua bụ onye du ndị israel ugbu a zipụrụ ndị nledo abụọ si ha jienụ na jeriko jee ledo ka obodo a dị mgbe ndị nledo ndị a batara na jeriko n'ezi otu nwaanyị nke na-akwa iko nke a kpọrọ rehab bụrụ onye zutere ha ọ bụrụ onye ha bara n'ụlọ ya n'ezi oteghị anya n'ihi na jeriko bụ obodo nke nwere nchekwa zuru oke nke bụ na mmadụ ọbụla batara n'ime ya ga-amata na mmadụ abatawo o anya ndị obodo ahụ site na ntụziaka nke onye eze abịa n'ụlọ nwaanyị ya nke na-akwa iko dị iju ese maka ndị batara n'ụlọ ya nwaanyị ya nke na-amaghị chineke n'ihi na ọ bụ nwaanyị nke na-akwa iko nke jiri jeriko ebe ahụ mere ebe obibi ya gbalịrị ihe o nwere ike ime iji chekwaa ndị ozi nke chineke iji chekwaa ndị nchedo ndị ahụ ndị Israel zipụrụ n'ezie mgbe a bịara jụọ ya sị olee ndị batara n'ụlọ gị nwaanyị abụrụ ha bụ mepere ọnụ wee sị ee n'ezie ndị mmadụ batara n'ụlọ m ma ndị ahụ apụwakwala o wee sị ha chụsonụ ha eleghị anya unu ga-enwe ike ịnwute ha ndị jeriko biliri chụrụ ndị a jewe na na nwaanyị a chekwara ndị a kama ndị a bịara iledo ala na nwaanyị abụrụ ha abụọ banyere na ọgbụgba ndụ ọgbụgba ndụ ha banyere ọbụ gịnị biko mgbe unu ga-abịa ibibi ala unu chetakwa m ndị ahụ kwerere ha bụ nkwasị eziokwu anyị na-agwa gị taa mgbe ọbụla anyị ga-ebibi ala anyị ga-echekwa gị anyị ga-ahụ na azọpụtara gị onwe gị na ezinụlọ gị n'ezie n'ihi na ndị chineke du na-eje agha mmeri ga-abụ nke ha n'agbanyeghị ka jeriko ji bụrụ obodo dị ike n'agbanyeghị ka o ji bụrụ obodo nke ewusiri ike n'ihi na ụzụ agha nke jehova agbawa obodo ahụ gburugburu anwụrụ si n'ụbọchị nke mmeri nke chineke kwadoro ndị Izrel na mgbidi ahụ dum jiri aka ya dasị ya site naanị n'ịgba ya ogige okirikiri ugboro asaa abịa hụta na mgbidi ahụ dasịrị ndị Israel wee bata wee bibie ndị niile nke nọ n'ime obodo ahụ anyị gụọ n'akwụkwọ Joshua ahụ isi nke isii amaokwu nke iri na asaa anyị hụrụ ntụziaka nke Joshua nyere Joshua sịrị bibie n'ihe niile nke dị n'ala ma naanị rehab nwaanyị na-akwa iko na ezinụlọ ya ka a ga-azọpụta ndị enyi m unu hụrụ ka otu ọlụ nke ezi omume nwere ike iji bụrụ ihe ga-agbanwe ọnọdụ ebi ebi nke ndụ mmadụ ị hụrụ ka naanị ichekwa ndị nledo nke si Izrel jiri mee ka ndị ọgaranya bụrụ ndị ebibiri ndị a maara ha bụrụ ndị ebibiri ndị gụrụ akwụkwọ bụrụ ndị ebibiri ma naanị ndị a bụ ndị na-akwa iko n'ezinụlọ ha ghọrọ ndị nke a zọpụtara ya bụ na naanị otu ọlụ nke ezi omume nwere ike ịbụ ihe nchekwa na ihe nke pụrụ ịgbanwe ọnọdụ nke mmadụ ọbụla n'oge ọbụla n'ezie a gara n'ebe Rahab na ezinụlọ ya nọ jee kpọpụta ha nwaanyị na-akwa iko wee bụrụ onye nke azọpụtara ọ bụghị naanị na azọpụtara Rehab ahụrụ sị n'usoro nke ọmụmụ nke David nke bụ eze nke Israel ahụrụ na Rehab sonyere na ya ọ bụghị naanị na o sonyere na ya ahụkwara sị na Rehab sonyekwara n'usoro nke ọmụmụ nke Jizọs Kraịst bụ onye nzọpụta anyị ama m ọlụ nke ị na-alụ taa ama m na ịmakwa na ọlụ ọbụla nke na-alụ nwere nchekwa ama m na ịmakwa na o nwere ndekọ ama m na ị ga-alụ ọlụ nke a ga-esite na ya gị onwe gị abụrụ onye nke a ga-agbanwe akụkọ nke ndụ ya ọ bụrụ na e nwere ike ime ka nwaanyị ya nke na-akwa iko nke ejiri ịkwa iko mara chekwara ndị nledo nke e zitere n'ala ya ya bụrụ onye nke a zọpụtara ya na ezinụlọ ya gị onwe gị pụkwara ịlụ ọlụ nke a ga-esite na ya zọpụta gị na ezinụlọ gị ama m ihe ọ ga-abụ o nwere ike bụrụ inyere ndị n'ọdị ụtọ dị ha aka o nwere ike ịbịa kwụrụ nwa mbi ụgwọ skuulu o nwere ike ịbụ inye ndị na-enweghị nri ihe oriri o nwere ike ịbụ iwere uwe nye ndị ọdị ụtọ dị ha gịnị ka ị na-alụ nke a ga-eji ya gbanwee ọnọdụ gị naanị otu ọlụ nke ezi omume nwere ike ịgbanwe akụkọ nke ndụ gị ruo ebi ka onye nwe m gọzie gị n'aha Jizọs Kraịst bụ onye nwe anyị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya maọbụ na ị na-achọ onye gị na ya ga-amụ akwụkwọ nsọ Chineke kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ka anyị kelee nwanne anyị nwoke onye mgbasa ozi ma si nwe osu imeela n'oziọma nke iwetara anyị n'ụbọchị taa mara na ị nwere ike ige ozioma nke taa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekwuta itinye asụsụ Igbo ka m wetara anyị ozi ọma nke na-erute nwanne anyị nwanyị ntị mana si gị onye ọma na-ege ntị ozi ọma bụ ihe na-enye m obiọma site na anyị ga-enwe ọgbakọ nke a na-akpọ Listeners Convention a ga-eme ya na Northern Nigeria ndị Seventh-day Adventist Church North East na North West na-eme ọgbakọ a ha na ndị Adventist World Radio ka anyị wee hụkọrịta onwe anyị ọgbakọ a na-eme ga-eme ka gị onwe gị onye na-ege ntị hụ nwanne gị nwaanyị Rosemary ugonwaanyị Lawrence anyị ga-ahụkọrịta onwe anyị na Tony Cheta Secondary School Sabongari Kano steeti anyị ga-anọ na Kano steeti na Mee 28 ruo 3 Jun, 2023 anyị na-eme ka ị mara n'ọnwa ise abalị iri abụọ na asatọ ruo n'abalị atọ n'ọnwa isii anyị ga-anọ na North West Nigerian Conference na Sabon Gari Tony Cheta Secondary School, Kano State mara na ọgbakọ nke ugbo abụọ nke ndị Seventh Day Adventist Church in collaboration with Adventist World Radio na-eme na North-East Nigeria ga-abụ na Adventist Secondary School Adamawa State ọ ga-ebido na ọnwa isii abalị iri na otu ruo na abalị iri na asaa n'ọnwa isii n'afọ 2023 a ana m arịọ ka gị onye ọma na-ege ntị gbalịa na-abịa n'oge mgbede ka anyị wee hụkọrịta onwe anyị wee kwukwarịta okwu wee nụkwa okwu nke Chineke oge mgbede ọ bụrụ na ị nwere ajụjụ na ị achọ onye gị na ga-ama akwụkwọ nsọ bịa na ịga ahụ anyị site n'ike nke Chineke imeela onye mgbasa ozi anyị njikọ otu aka na-ekele ndị nyere anyị abụ ọma n'ụbọchị taa ka chineke gọzie ndị kwupụtaranụ ma nọnyere ndị gere ege n'aha jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine lowrence na si echi ka anyị zukọkwa ndewo